ụmụnne n'ime Chineke ha ndị ndụ abụ m ezi nwanne ụlọ nwoke Obichukwu Tony chukwu ka udo nke Chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị ee ọ bụ site n'ụlọ ọrụ ndị lif wod redio Ministry akala ndị Baptist Mission Association Ka ozi ọma si eru nso n'ụbọchị nke taa, Chineke ga-agọzi ọnọdụ anyị, mere anyị ihe dị ukwuu, meekwara anyị isi obi anyị ka anyị nwee nghọta pụrụ iche n'aha Jizọs Kraịst bụ onye anyị. Amen. Anyị ga-eleba anya n'akwụkwọ ozioma Jọn dere, ozioma Jọn isi nke iri na anọ isi nke iri na anọ m amaokwu nke mbụ wero na nke atọ ozioma Jọn isi nke iri na anọ Amaokwu nke mbụ wee ruo na nke atọ Jon 14:1-3 otu ka obi unu ghara ịlọ mmiri kwere na Chineke kwa na mụ na ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwawori unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụkwa na mụ onwe m na m aga idoziri unu ebe agaje m ịbịa ọzọ ganarakwa unu nye mụ onwe m ka unu ghara ka unu onwe unu wee nọkwa n'ebe mụ onwe m nọ ka Chineke gọzie okwu nke ka onye anyị ndụ na ngọzi pụrụ iche n'ụbọchị nkịta taa n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị amen isi okwu anyị n'ụbọchị nke ga-abụ okwukwe n'ime Chineke okwukwe n'ime Chineke bụ isi okwu anyị n'ụbọchị nkịta ụwa jupụtatịrị na ihe dị ukwuu na ihe ndị mmadụ na-atụkwasị obi n'ihi na mbawanye amamihe na mbawanye ụba na-emezi ka obi ndị mmadụ bụkwuzie n'ebe Chineke nọ wee lazie na ihe akụakụ na ihe enwe ụgbọala ọhụụ na-apụta kwa ụbọchị a na-arụ ụlọ ọhụụ kwa ụbọchị a na-enwe ihe ọhụụ dị n'ime ụwa kwa ụbọchị ọtụtụ ndị mmadụ ewee na-achọzi onye nwere nke taa na-achọ inwe nke ọhụụ echi onye gbara ụgbọala ofu taa achọ ịgba ịtọ ihe niile wee na-achọzi obi mmadụ n'ebe mmadụ ya atụkwasị obi ihe ndị a niile na-egosi na enwere obi ebe obi mmadụ na agaghị m ebe ndị mmadụ na-achọ mana n'ihe ndị a niile efu na mbọsị ọbụla mmadụ dara n'ụwa sị na onye ahụ anwụgo n'ihi na ọnwụ bụ oke onye ọbụla ketere ihe ndị a niile abụrụ ihe efu dịka onye nchịkọta si wee dee na ọ sị na ihe efu n'elu ihe efu ihe niile bụ ihe efu ọtụtụ ndị nwere ego na ndị bara ọgaranya mgbe gara aga ha anọzie ndụ taa iji gosi anyị na ụwa a bụ ahịa onye bịa zụjuo nke ọla ma chineke chọrọ ka anyị mụta ihe n'ebe ihe ndị a niile dị na n'ebe okwu ya dị na n'ebe nyanwụ na onwe ya dị n'ụbọchị nke taa o na-egosi anyị ninwe okwukwe n'ebe Chineke nọ n'okwukwe nke a ga-eme ka anyị bụrụ ndị nke ketara oke na alaeze Chineke mgbe Jizọs nọ n'ụwa ya na ụmụazị ya na-akparịta ụka o wee na-akọwara ha na ha kwere na Chineke kwerekwa na ya n'onwe ya bụ Jizọs Kraịst ọtụtụ ndị mmadụ kwere na Chineke kere n'igwe kee ụwa na Chineke bụ onye nwe ụwa mana ha ekweteghị na nwa ya bụ jizọs kraịst bịara ịgbapụta mmadụ na njọ na mmehie ma idubeghe mmadụ na ndụ nke ebighị ebi n'ime chineke ma na-emezi na ha chọrọ ịfụ chukwu ma ịba n'ala eze chineke ma ha nabata ha nwa ya bụ jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha ha na-eme ụfọdụ ha na-enye enyemaka pụrụ iche ụfọdụ ha na-ebuli ndị mmadụ na-enyere ndị mmadụ aka pụrụ iche iji wee gosi na ihe dị ha mfe chezie na ihe ndị a niile ga-ewetara ha ndụ ebighị ebi chee na ihe ndị a niile wetara ha iru ọma chineke imezi omume imezi ihe mara mma asị na ọ njọ ọ dị mma kama na iji eme site n'ime kraịst jizọs ime n'ike nke aka gị ma ime sọsọ n'echiche nke obi gị na-etinyeghị kraịst n'ime ya ịmaa na ihe a niile bụ ihe efu ha nche niile ha bụ ndọgbu n'efu kama na ime site na amara nke jizọs kraịst na-enye onye nọ n'ime jizọs kraịst efu na ngọzi ya abụso n'ụwa ka ọ dị ma ọ dị ebe a jizọs wee na-agwa ụmụazụ ya wee sị ha ha kwere na chineke dịka osi agwa mụ na gana abụ n'ụbọchị nke taa ha kwere na chineke kwerekwa na ya onwe ya n'ihi na ya agaje ịla n'eluigwe idoziri ihe ọnọdụ ọ bụ na edozicha ọnọdụ ahụ n'ihi na be na ya n'ọtụtụ ebe obibi dị ya dozicha na ya ga-echeghatakwa azụ laghachi bịa kpọkọrọ ndị nke kwere ekwe na-abụ ihe nke fọdụrụ na mmezu nke nzukọ kraịst n'ụbọchị nke taa a na edezi anya ọbịbịa jizọs ịkwadogwu ịkwadogwu ịdịgo njikere ka anyị dị njikere na mgbe na-adịghị anya ọbịa n'ụtụtụ ka anyị soro ya ọ bụrụ n'ehihie ka anyị dị nkwadobe ọ bụrụ na abalị ka anyị bụrụ ndị nke ya ekwe egwu ọnwụ n'ihi na nkwa nke okwere ga-abịa na mmezu chineke anaghị ekwe nkwa laghachi azụ chineke abụghị onye nke na-ekwu dịka mmadụ si ekwu chineke bụ jizọs kraịst jizọs kraịst nọ n'ime chineke n'ihi na mgbe ọ na-ekwu okwu a ọ sị na ya na nna ya otu ọtụtụ ndị mmadụ na-ekewapụzi ha na ha dị mma ikewapụ ekewapụ n'ihi na etu a ka o si etu a ka o si adị ịnabatawo jizọs kraịst eso na ndị na-agbagasị okwu ndị na-arụ ụka na-ajụ ajụjụ na-akpasu chineke iwe na ihe dị iwe ụfọdụ na jizọs kraịst na-abịa ọzọ si nke ọ bịara mbụ na ọla lago ọma wee laa ihe ndị a niile na-eweta nzuzu na ajụjụ na esite na amamihe wepụta kama irube isi na isonye dị ka Chineke si wedị n'okwu ya na-eweta udo na-eweta ndụ na-eweta okwukwe mee ka okwukwe gị n'ime Kraịst bụrụ ihe na-ebuli elu n'ụtụtụ n'ihi n'abalị gị onye kwere ekwe ị na-agụ okwu chineke mee ka ọ na-ewuli mmụọ gị elu a sị na okwukwe na-abịa site n'ịnụ ukwu nke chineke site n'ịnụ anụ ka okwukwe na-abịa ị na-agụ na-atụgharị uche ka okwukwe gị n'ime kraịst na-abụrụ ihe na-ebuli elu kwa ụbọchị kwa ụbọchị ị ga-eji ya nwee mmeri ị ga-eji ya wee mee wee nwee udo nwee ịfụnanya na ịga n'elu pụrụ iche n'ihe niile ekwena ka okwukwe ma ọ bụ obi ịlọ ọgọ mmiri na ịlaghachi azụ bụrụ nke gị ọ sị na ndị nke na-abịakwute ya n'okwukwe ka ha ga-eji wee rite uru ndị nke na-alaghachikwa n'azụ azụ n'obi agaghị amasị ya n'ebe ha nọ were okwukwe bịa ka obi masị chineke n'ebe nọ ka o mere gị ihe dị ukwuu mere gị ihe dị ebube n'ihi na ndị nke tụkwasị chineke obi a ala n'iyi ha adịghị nkwa ihe dịbịa ma ọlị kama ọ bụgodị na ọkụ na-agba chineke agaghị ka ọkụ gharịpịa ha ọ bụgodị na ha agaghị ije ndagwurugwu nke onyinye ọnwụ ha agaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na aka chineke dị ike aka chineke dị ukwuu dị na-arụ ha jidesie okwu chineke ike gị okwukwe kwere n'ihi na ihe niile chineke kwere n'okwu ya na-abịa na mmezu ma ijide okwukwe n'ime kraịst ịbanye ijidesie ya ike ọ bụrụ ịnabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta ya were okwukwe bịa nabata ya ka ọ bụrụ ezi ndụ n'ime gị esi chineke na-elaghachigwu na mbibi gị na nzọpụ pụrụ iche nke gara aga wee laghachite isonye ọ sị na onye ọbụla bịakwutere ya na ọ gaghị agba aka ngozi la ọ ọlị ọ chọkwanị ọnwụ nke onye mmehie kama ka onye mmehie si na nzuzie na mmehie wetuga onwe ya wee bịakwere mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe pụrụ iche na ndụ ọhụụ nke pụrụ iche hulata isi n'ebe ọ bụla nọgide ugbu a ka ekpere chineke si ya na ịchọkwu ibi ezi ndụ a n'okwukwe n'ime kraịst dị ka o si wee kwesị na ekpere chineke chukwu onye pụrụ ime ihe niile onye dị nsọ onye ike na-edere ọbụ aka ya lee okwu nke iji wee chọọ anyị mma n'oge dị ugbu a mee ka okwu nke a pụta ìhè bụrụkwanye nke eduba anyị n'ezi ndụ na nke ya eme ka anyị bụ ndị nke na-esosi gị ike dị ka o si wee kwesị ka mgbe n'ikpeazụ anyị keta oke na jizọs kraịst bụ onye nwe anyị emem lekwa ndị ọrụ gị ndị nke chọrọ ihe nnapụta jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta ha onye nwanyị nụrụ ekpere ha kagbuo afa ha n'akwụkwọ ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke ya esosi gị ike na ndị nke ya eketa oke na alaeze gị dịka otu iwe kwesị na dịkịtụ ekwe na nkwa na jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na olu a na site n'ụlọ ọrụ ndị lif Word redio Ministry unu nwee akụkọ mgbaama ma ọ ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke chineke nke kachasị udo dị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen